asị gị rapụsịa mmehie ndị a niile nke na-atụrụ gị ụka lọta ọ gaba hakwara gị bụ chineke ma ị lọta good afternoon, good evening. Amazing people. Greetings. aga m agbaghara gị ma ọ bụrụ na ị lọta onye mmehie onye ọkwa iko onye ọṅụ mmanya si Reverend Okwe ọ bụrụ na ị naghachite Chineke ọka na-ebu agha ọmama mma mma zụrụ arụ odogwu onye kere ụwa onye na-ebibi mba na-ebuli mba onye na-agọzi mmadụ onye na-ebuli mba chukwu ụwa chukwu olisa chukwu mmụọ nsọ nekwa ụmụ gị gọzie fa bulie efe enu amara mana onye kwere anyị ka anyị na-akwado izukọ ka anyị si ezukọ na mbụ ụmụ Igbo m ga-asụ more of Igbo today um, I'm going to speak more of Igbo today onwe ife nchọ ikwu onwe ife nchọ ka anyị tinye ọnụ but after due consultations achọrọ m ka aka ọnụ today that is why I no somebody is calling me do not call yet I'm still making presentation I'm still saying good morning good afternoon or good evening you have to wait you need to understand process protocol procedure orderliness how things are done first is to greet our people welcome them make sure they are comfortable appeal to them to share the video, host a watch party, copy the link to their friends on Instagram, Twitter, Facebook, share on groups and pages, anything you can do to ensure we have maximum audience. Then, you present your topic and make little bit of analysis, commentary, and all that. And then we open the phone line. We are still greeting our people wherever you're watching from. Thank you. Or somebody is saying happy birthday. Happy birthday to me in advance. Yeah, thank you very much. My birthday is 25th of December. I was born on Christmas Day. That was why my name is Emmanuel. A lot of us do not know my original name. My name is Emmanuel. My son name is Oko, and my other name is Onyeka. I'm from Enugu State, but I was born and raised in Onitsha, Anambra State. But I'm currently living in my state of origin. You know, by birth is Anambra, by origin, origin of my parents. By blood, I'm from Enugu, but by birth, where I was born, residency and all that uh, my first 20 years on earth, I lived in Anambra. I didn't go anywhere. I didn't even travel. I don't know anywhere. I remained in Onitsha, Anambra State. So, thank you very much. If you can share this video, host a watch party, I'm going to be happy. And a lot of us are not happy with me due to my stance in topic change or twisting the headline a little bit. You, you should pity me. It's not easy to be in decision-making position. You know, you, you make friends, you make enemies and all that. And it's the last, last thing I want to witness. Please you know, I'm not very strong. I'm not as strong as you. A little bit of discomfort or stress is going to send me to the hospital. And if it happens, you might not be able to see me for two weeks. There are times I don't broadcast for one month. Not that I don't want to do, but I'm in critical state. So what I need at this point is moral support. Any support you can give is what I need at this point. If you continue to criticize or attack me for uh, not going over your uh, topic of choice, it's going to weigh me down. I'm a human. Sometimes verbal attacks are more dangerous than physical attacks. And then we can say common okwiku, but it means a lot. It says a lot. It goes a long way. Please, I appeal to all of us to bear with me. We are not far away from the original topic. You know, what we're asking today, what could make a man, a man who is living in Canada, those in Indonesia, India, or those in Thailand, Philippines, I can understand that you don't have the right documents to bring your wife even at that, some people in India, they brought their wife there. But I'm specifically, basically, obviously, clearly pointing at our people in Canada, in USA. Somebody send, send me your account number. Thank you very much. Thank you very much. Let me do that. Thank you. A good brother. There is a good brother here. I'm going to send that before I continue with my presentation. Thank you very much. A good brother. Uh, let me pin it up very well. Let me write it very well. It's a UBA, UBA, and it is 2088 357 and 384. Thank you very much. Thank you. If you want to, thank you very much. Thank you very, very much. Thank you immensely. I'm going to appreciate that. And by tomorrow, by the special grace of God, our YouTube channel is going to be ready. So, those who are going to miss the broadcast are going to go to YouTube and watch instead of watching on Facebook. And in a week or so, we're going to be live on YouTube. I'm going, I'm going to be coming live on YouTube. I'm doing everything possible. I'm going to buy additional phone. I have plans. We're going into festive period and we're going into festive period and I want to keep you entertained. A lot of you are not going to be working. You're not going to be going to the market. You're going to stay home. You know, you want to watch me talk. You want to Watch me bring up topical issues. I want to do that. I want to be strong, mentally sound, health wise, and all that. And if you continue to attack me, criticize me, a lot of people say that they are going to start a protest at the comment section uh, because I changed the topic. Please, I'm appealing to all of us. Adima Bamba, Abonana Bamba, you can decide to start a protest or start a war, a battle, a fight. What I need is support. It's not easy. This is the second time I'm feeling generator today. My generator is massive. I had a little one. It doesn't carry the AC and the lighting and everything. So I have to buy another one for 350,000. And the bad thing about the one of 350,000 is that it consumes fuel. year fuel 5,000 or Ibanya fuel. Before you know it, it finishes. But when I was using the smaller one with 2,000, you can do whatever you want to do and it still remains. So what we need is support, moral support and every support in this life. Thank you very, very much. So, if a jụ ụmụnna anyị taa ka ife ga-eme nwoke ibi na germany ibi na switzerland ibi na sweden ibi na denmark ibi na canada usa new zealand japan all these beautiful places on earth chukwu agọzigo gogi, adị m ekwu maka ndị bịara ọfụ kee chukwu agọzigo ibugo odogwu Ina na na-agbaji um, mezis ebe a volkswagen ina na-agba audi porsche and all that Ke ife mere iji rapụ nwunye gị na ụmụ gị na that is the point that is what i'm asking today you know <laughs> um <laughs> yeah yeah Somebody is already complaining about the initial plan, the first start, what thing I want to do. But I've twisted, I've changed. But we are still close, very close to the original topic. ka ife ga-eme nwoke chukwu gozigo inwego paspọtụ obodo ibi iji akwụkwọ kpali Germany iji kpali Sweden iji kpali Denmark iji kpali Australia ka ife nwunye gị na ụmụ gị nọ na be anyị eme that is the point ka ife nwunye gị na ụmụ gị nọ be anyị eme I've opened the phone line now for you to call 0901734279 6 09017342796 ka ife nwunye gị nọ na be anyị eme ịkpata gị ego ọ bụrụ na ị nwere akwụkwọ ịgwa anyị nọ na ị nwere akwụkwọ mere ya anodat onwe basket iji kpudo ife n'ebe ibi onwe ife imede onwe ife ị na-ezolu nwunye gị and a lot ụmụ nwaanyị ị ga-amakwa na nwoke a na-anụ gị na nwoke a na-anụ gị na ọnụgo onye ọcha na ọ mụtago ụmụ ọ bịakwa ịma nwunye onye ọcha nọ weta ụmụ ya nọ ọ sị gị na ọ ga-anụ gị ikwete so sometimes anyị nwere abụ our problem we are actually our problem sometimes ịma na ife a dị onye about ọ fresh guy na ọ kwụnyere ntị nyalụ gold bụrụ posh kayana bụrụ uh, formatic ml glk and all that let's go to the phone line and see hello good evening good evening sir nne good evening ebee ka isi akpọ nwaanyị ọma esi m naijiria kpọọ Lagos steeti thank you very much go ahead. oke m na-ekwu ihe anyị kwuga ndị ụmụ nwoke na-eme alụ nwaanyị ebe a hapụ nwunye ha pụọ hmm. azụ hapụ nwunye ha na naijiria na-asị na ama ọ dịrọ mma hmm. ọ dịrọ mma biko ọ dịrọ mma gịnị ka ị ga-esi lụcha nwaanyị hapụ nwunye gị nwunye ga nọ na naijiria 2 3 years 4 years hmm. ị na-asị ya nọrọ ebe azụ dịrọ mma ịma na ọ dịbere riski nne mana ọ na-abata ọ na n'stedi onwe onye na-abata once in a year two times a year no no when they like one of my auntie like that now mm. my, my auntie three years kita hmm. three mm. years as nwaanyị mmadụ sef ike agwa nwaanyị mmadụ adịghị onwe otu mmadụ ga-esi nọrọ filie di something like that ọ ya na-eme asụ asị nwaanyị na-agba n'ama awụka ka anyị just keep someone two four three four five years in outside country ihe ma hmm. na-esendị ego ego ka anyị ga-eli nna ịchọ dị obodo oyibo na ị ga-anụ yes ama anụ hmm. ama anụ but ama anụ um, ka ọ na-abata nnọọ ọgwụ dị once in a year or hmm. just once in a I'm okay with that. onwe ife ikwu onwe ife ikwu kịta mma ejuju gị ajụjụ ịsị na ọ bụrụ ọsọ ego ka unu ga-eri onwe di na nwunye bi n'obodo a in fact ọ bụrụ na fa bi na duplex ị ga-asị na ha nọ distant ha bi na one room ma na flat mana fa nwere ego ha nọ na-akọ ọnụ so ego dịkwa important onwe nwaanyị ga-ajụ na ọ sị gị na nwoke na ogoro ebe ọnụ ya ọ ma ya na-enye ya na ụmụ ya enough money ị na-ekwukwa dịka ọ na ego adịrị important ego adịchakwa mpọt like mụ nwakịta mm. chineke ya emezigbo di m chọrọ na e, e, mm. niile awụ ego na mm. di nye mmagoro ka m na-afụ ya anya ọ nwere ike ọ wụrụ garị anya na-aṅụ garị mba ị na-ekwuzi ka stata ị na-ekwu ka stata ị na-ekwu ka onye nke nke bụ na ego adịrị mkpa ọ bụ garị na-aṅụ nwa ịrụ nwa ọma ọsọ dị ka gị garị ifinidi bụ odogwu ofu odogwu si kanada ọka o duru gị na-abịa ma obere ihe n'isi gị achọrọ m odogwu achọrọ dawa njọs na-egwu alis onye ọbụla ihe m nidoro alis ka anyị na-anọ ọgwụ dị wonsi na eyi gị na di ga-anọkọrịa ife a ga-abụkwa gị oge ị ga-anụ dị ọ ga-abụkwa gị ihe nnọkọ nnọkọ a ga-abụkwa gị ọma mgbu m iziela ọma mgbu m nwa nke ọma mgbu lata m abụọ na nnọkọ ama mbụ gị nwaanyị ọrụ mmadụ ka ị bụ ibe meshin eh? ọma mgbu m once there is love hey, yes. chineke god ọma mgbu m mm. laie ọma mgbu m so biko ka m ka gwa ha biko ndị na eme alụ ọnwa biko unu gbatawa because that car unu park ebe a is at ona risk ọzọ ọ dịkwa risk nwoke ọzọ eme bịa tinye kii na moto moto buru anya. yes na mm. ọ dị very very biko ka ife bụla ihe isu yoruba kịta esela ihe ka ihe bụla ihe biko nwaanyị ọma mba asụrụ akwa mere yoruba o ikwu la ihe ama m laye bụ yoruba word amachọrọ m imefu mmiri Laye, no, Mario like asị. Okay. Ọma mgbụ gị, ọma mgbụ gị, ọ ife ị na-ekwu. Okay, thank you very much. Yeah. Thank you very much. Ọ sị na onu idiri odogwu, na onu onye nwere ego. Na ife onu bụ di ya ya na ya na-anọ. Na onu isi na ife a ga-agbakwa ya, ọ sị m laye, ọ m na m amara ihe, ọ sị okwulu na okwulu ọrụ amara ife ọ na-akọ. na ọ chọ ka anyị na di ya nọrọ so <laughs> na ọ bụ garị ka fa aṅụ ọ ṅụọ garị ya one week two weeks na ọkụ ya nwa ga complain ba so call me on 09017342796 my account number is pinned up there enwe onye chọrọ inye inye anyị support of any kind you are free to do that ọ bụrụ must to onye o si n'obi ichi inye anyị support inye bede m erugokwa another a lot of things data fuel you know the effort i put any support you want to put i'm, I'm going to be thankful as always Let's go to Qatar and see. Hello, good evening, brother. Hello, my brother. One good evening. Yeah, good evening. Good evening. All the Modogu. Yeah. Mm. The topic eh, eh, eh, <laughs> in the discussion today, Emma, it's like because of me bring out this topic. Gbogbo náà yí fẹ́ mi ológun, àyí ịma the things that anụla eh, nwaanyị watara nwaanyị ma Nigeria ya hmm. na my daughter of two years watara hmm. ọwụkwa that ihe nkwadowa ha na Nigeria wụ owe deliberate act hmm. ịghọtara ekwughara I can tell you categorically clear ịghọtara eme ịbịa na Qatar here ịghọtara ụmụ kenya jụrụ ihe ụmụ filipino jụrụ ihe ịghọtara and ihe eji enweta ha uh, is not as if uh, or expensive mm. but the fact that uh, eji hapụ my wife na na nigeria is that akechichabeghị m ike here ịghọtara ihe nji bịa this place wo company visa yes. ejighị my personal ejighị free visa here. Yes. what i mean by company visa is that the company she she uh, she nigeria she chi nigeria kpọrọ here yes, so I understand. they take care of my water. mm. so i cannot leave this job ha nyere me Got you another job mm. i'll continue work with them mm. but currently now i relax ala that rule I Sayadaru that he gave up with the company more than five years, mm. you can now look for another company and and change your sponsorship. Yes. So within this period, within this period, I mean at this company, you know, I was able to do a Bosch safety program in water. Mm. Uh-huh. Because ego eh, salary, the fact that this company was from Nigeria, ịghọtara the salary ha nye gam here very small ịghọtara hmm. and I cannot complain ị complain too much ha akpọlawo gị na Nigeria mgbalenu hmm. m ha kana go back to Nigeria mana nwunye go ka ịrọchị ya rọchị nwanne nwunye go mekwere ife ndị understand yeah yeah I mean hey explain look at condition akpụhụla m ya shi and the ana m agwa gị you my brother ịghọtara Makwa, because of my wife on that place, it e was, mm. Mm. I made it a point of my, I, I made it at the point of my duty and responsibility that I cannot cheat on her. Yes. It e was, mm. It's not as if woman I know here. I do here better. Mana e imambu nwa. Ingwuri yi na imam imambu na tanwa. Imambu nwa na kata. Yeah, yeah, you know just that thing. Yeah, mm. I got me go me fool me here. Mm. If nwa nwa da make call with other girls some Kenya girls here. ụjọ akpụm my wife anọ sọ here but to uh, remember remember her understand remember her I just feel that even ch chatting with other girls you water you are a good man. I'm, che cheating her you are a good man you water you are a good if man. I'm her but currently now currently now i emecha go dey nebush this exam I'm going to go the certificate I'm ele this ele this nebush exam four good years. Wow. I spent too much money. Wow. But when the certificates. But I achọgazi m ọrụ ọrụ safety now. Mm. So mwetarala that ọrụ safety now. Ịghọtara. I'll be able to bring out my wife and my kid here. It's important. It's important. So that's the thing. Thank you very much. Yeah. It's not your it's not doing. It's, it's, not your it's fault. Not as if I deliberately leave her there. Yes. Yeah. Yes. Thank it's you very much. This brother there. is a good man. He said he did not leave the wife back home deliberately. but ọ nọ na Qatar is not qualified to bring the wife and nọ na-ewute ya ọ sị na okwe nwunye ya nkwa na ọma mbụ nwa na ibekwa na Qatar na ụmụ nwaanyị e, Kenya na Ethiopia ụmụazị ụmụazị gbasi zamzam Judea but ọnwụ gị na ivi na ya na nwaanyị na-ekwu okwu o cheta nwunye ọkụja na o kwere nkwa na ntịrị ọnọchi ebe a na ọma mbụ nwa is a good man but he cannot bring the wife we are hoping that things work together for him very very soon so he can bring the family the wife and the child hello good evening brother Hello, good evening. No, I don't know. This brother I often call, but it's difficult to hold on to him. Good evening, brother. Hello, my, my brother, Thank you minute? All the man I greet you. Thank you minute? All the man one name, I beg you, uh, sorry, in, in, in the morning, I, I got, it's almost to my meeting. Sometimes in, in my Yes. And and my, my, my voice is too loud. Yeah, my okay. voice is too loud. So it's not my fault. All the way, the way. way. They the call yeah. All right, so go I ahead. Your, um, it's not clear. So, yeah, man, I'm a. ndị pati let me call you back, brother. The call is very, very bad. It's not clear. I don't know. I don't know why the calls are not clear. Call me on 09017342796. Let me go back to him and say, the call is breaking, brother. Yeah, go ahead. Okay, so uh, ịma uh, uh, uh, Adam US, you know. Mm. Um, this is Aerial America second year. Mm. This is my second year in the US. Even though I am, when I was in Nigeria, I'm a travel got project about about 15 countries or so. Mm. But you know, my first time eBay's in, in America. Mm. But I'll tell you that uh, so far, America is not that hard. Mm. You understand? It, it's not it's not that hard, but one advice m na-enye onye ọbụla chọrọ ịbịa abroad first of all technical work aka ọrụ uhie na-enye ego na abroad mm. aka ọrụ mekaniko fọknaiza panebita because ihe mere understand yeah, na some of some of our people na abịa they are not informed so They are, they are not informed in, in the way their, their preparation process. I Agwa hasu na lekweka lekweka. Even even a mechanic in America in in in a week is oh, making over one thousand dollar. Wow! In a week. While while onye onye school in Nigeria bịa bịara ebe a ịrụ ọrụ. Sometimes I na-ahụ four hundred, three hundred 300 in a week. You're right. Brother, if I, if I na-ekwu n'abalị a bụ ife a na-ekwu n'abalị a bụ anyị chọrọ ime ife mere ọtụtụ unu unu bụ ndị n'obodo oyibo unu adịghị akpọta nwunye unu na ụmụ unu unu rapụ fa na naijiria nọ na amerịka ife a na-ekwu n'abalị a my brother ọ dị risky hmm. I must tell you ịkpọtago nwunye gị dadi ịkpọtago nwunye gị ọ ife anyị na-ajụ my my brother eh. mụ ịkpọrọ nwunye ndị I can I cannot do it why first of all okay let me tell you first of all ụmụ nwanyị they are orientation na ha dị ebe a is automatically change. enwere m enwere m enwere m two cases my cousin kpọrọ nwunye dị America orudaz ọ kpọkpọ nwunye dị America orudu one year as I speak to you the guy na-ehi na ehi na outside. ka ife mere o ji ehi outside ka ife na-ese ya na nwunye ya. onye na-ese mgbe nwunye bịara ya Munye don't want to be submissive. He doesn't want cooperation. So if eh, eh, eh, oh, on in in the other way around, while all somebody had been in Nigeria for six years, mm. they, they, they, they come over they come over here, help actually eat team together, them their, their their foundation for their children. Mm. The woman gets a year, Ato, atọ and and there's one together. odogwu na us so nwunye ya bịazi ya amerịka bụrụ atọ ọ ife mee cousin gị mere iji rapụ nwunye gị na be anyị ụmụ nwanyị na-ege ife ha na-ewe iwe ha sị na ejide gị na a ga-ejide nothing let me tell you one of the reasons why have ji have bụra nwunye m Nigeria because of my my my kids achọrọ m ka ha nwee the African brought up yes important because you may understand here is that many families here, they don't have time for their kids mm. here. everybody is, is hustling to pay bills. More, more, more, with head some mm. As I speak to you, I'm an option. Mm. I'm on option. A one time, I need to concentrate. So I told you, that will distract my attention. Yes. So I, for him to increase, my kids, ka ha go to that basic understanding, mara na otu to, mana, where they are coming from. Mm. that, that is, pay a dollar, you keep it and use it for something good. Yes. You're right. So that is, and for them to be there, that means automatically my wife is going to be here. Yes. To, to be in Nigeria. Yes. But I'm just waiting. By the time they come of at least 18 or 20 years, definitely, they are coming here for their university degree. Mm. Because all the very risky, I'm not, I'm not, Umazi Inwe Foundation of Africa, Igbo, Foundation of Igbo, all the very, very important. Okay, brother, before you go, brother from USA, worker with ExxonMobil. egwu ọ na-atụ gị na nwunye gị nwee ike iche njikọ na ịchọ ka ụmụ gị nwee ntọnala Igbo kee nke bụ the bottom line mere ndị be gị ji fanụ America now. the, the, the bottom line is that number one, achọrọ m ka ụmụaka m nwee the foundation of Igbo hmm. secondly there's a, there's a probability na nwunye m bịa here she will change. Will change. There's a probability. Yes. You are right. That, that, it's not, there's a probability because had that here automatically, they will turn to lion. Mm. And it, it, will, it will distort my, my motion yes. of achọghị m ihe ọbụla achọghị m anything to tamper with my, my career of coming here. Thank you very much. Okay, thank you. Thank you very much. Ọ na-alụ with Ezemmobile from the echo you hear. Ọ nọ n'offshore, ọ nọ n'ụgbọ, ọ nọ ọlụ, ọ na-alụ with Ezemmobile. Ọ sị na ụmụ nwaanyị na ka o nwere cousin ya na-alahụ n'ilo na America now, you know? He came to USA, he labored, asylum and all that, you know? How many years it takes a typical Nigerian to settle in America, especially in DJ with visiting visa or tourist visa, and decided to stay there? It might take you five to ten years to balance. Ị bịazie ebe a ịkpọta nwaanyị kpọgota ọtọ na ọtọ so us sị na nwunye ya nwee ike nwunye ya gbagota America na ọtọ na he doesn't need distraction on any form of uh, disturbance he doesn't want trouble wahala chaos confusion or anything that is going to cause him trouble with his life and career They also nwunye ya ga-anọ na baa ya na onwere ife a na-akọ olee otu ụmụ yoru 18 years bịazie ebe a ịbịa Gadia University ọ bụ ụmụ ije kpọrọ nwunye ya kpọta America na ọma mme eme and I love how honesty honesty is all the very very honest is honest I want a lot of women to call today I want a lot of women to call us today I love to listen to women <laughs> uh, Chinenye said meaning he didn't marry a good wife there are good wives change we are human Everything change. Change is constant. Earth itself is spherical in shape. That is why it is rotating, you know, from here to there, there to there. So people can change. Good evening, brother from UK. Good evening. Good evening, Okulora. Onike, name, mm-hmm. my brother. Dalo. Okulora, um, mm. um, let me just go straight to the point. Mm. My uncle, before I left Nigeria, ima obi go us long hmm. time if anụ anum na better na-anọ maka ya ọ lọta one girl she know this girl ka ọ ga mụ na na hotel mood hotel in those days there i trust the girl a ga-akpọtara ya the girl trust the girl hụ ebe mmadụ ga na to tomato all these things. the girl enwe mpaya nọ ya my uncle asị na ya ka ọ ga like hmm. eh, me i'm the one I got me. gara aga mee gbatachala akwụkwọ since school everything the girl ebido gawa since school na Nigeria there. The man na-akwadokwa ka ọ kpọrọ ya na US. Do you know what happened? The girl aga na-agwazi people that eh, na ojikwa na agadi nwoke a eme gịnị onye na-azụ gị n'akwụkwọ na ya la na ọ garuo na ọ ga-ahapụ ya so ịma fresh si n'azụ ga-agwa the man I'm. I'm talking to you, my mom was not here now with my dad. I get me. I just enjoy her a few days ago. What about the girl? How come not the girl and work around Nigeria? Nothing not gonna happen as well now. That's a oh, I my own. Yes. My mom. Nothing not gonna happen. So the the man has okay, no problem. Neighborhood to now young American citizen. Ụmụ ya niile ga-enweta gote ga-ejitecha paspọtụ not o to ga-anọ na Naijiria I ya ụmụ ya na ụmụ ya ga mgbe ụmụ ya toro No aga na yunivesiti na o I, ga-akpọtazi ya na USA. Yes. Okay. now ngwa ka ha wụrụ nọmba 1 ka ngwa ga anọda 1 nwa bi ihe nwere girl if not a friend na my Facebook ka ọ wụ ee eh? hmm. ọ bịara obodo a ọ bịara obodo a hapụ di ya you know okay mụ nwa na-ajụ ya si nne m what's happened why did you leave your husband ya sị m that na ịma ya na-achị ọchị n'ọkwa n'ọkwa em classmate ya mere introduce to the man an old man nsi ọsọ ịma na ihe old man ke ya abịaghị abịa mụọ na their ori of nwa Ima ya so when all these things are happening, I don't want you know here, we are seeing it. So mm. we, we are seeing it Okulora. Ima her na and you want to ya na name, ya na ya na Ima ya na-ebunyekwe ka nso odogu ka ekwene plan gị nwa na ka ị e plan gị iduru nwa na ka ife plan ime ka ị malụ ike ịlụ nwaanyị hapụ nwanyị na Naịjirịa ọ ga-ama na ka awụ ama akpọta ya ahịa mkpọta nwaanyị m kpọọ ya m fon right hold up mkpọta nwaanyị m n'obodo a yọtago ya bịa hịa ee eh? ya wụgharịa ma wutuo ya ya wụgharịa ọ baghị uru ọ baghị uru mmadụ ịbịa bịa ịnọ ọ baghị ga-abịa bịa ya gbawa egwu ọnwa hmm. ya gbarịa m agwa ya agawa ya agawa m agawa ọ ga-awụ awụ m mgbada tapụta apụta ahụgo m You're right. Thank you very much. thank you Odogu. my brother from uk ọ sị guy ka ọ bụ ọ bụ guy man that egwu ọbụla nwunye ya tinyere na ya na ya ga egwu gbaa where do we go to calls are too many who do we go to let's go to the uk and say we are in the uk we are going to remain in the uk why would a man leave the wife nwunye ya nọrọ you know okay ka ị nwunye gị na bye. i don't know i don't know why that is the case uh, caller from uk good evening Hello, good evening. Nne, good evening. Eh, nwanne m nwoke. Nwaanyị ọma. My future governor, nke ka ị mekwa. Ọ dị mma nwaanyị ọma, good evening. Good evening. Eh, ihe nji kpọ bụ the first call akpọrọ osi US ọ na-akpọcha before this eh, brother nọ ya ụka akpọ. Hmm. Biko, ọ bụghị ụmụ nwaanyị niile dị njọ. e nwere e ụmụ nwaanyị dị good, nwee ndị dị bad. Hmm. and onye ọbụla na this marriage a na-ekwu marriage a na-ekwu some people n'obodo ụmụ nwaanyị n'obodo oyibo ụmụ nwoke na-eme mistake ibi ịnụ nwaanyị ị ga-ama ma nwaanyị ọlaikiri gị but some of them na-eji na ha ji ego na ha n'obodo oyibo ha hụ ihe ha laikiri ha jee for it but ya ha ịlaikiri o nwere ike ọ bụrụ na onye ha laikiri gị the next thing ị ga-eme bụ inye keta onye ahụ nsogbu onye ahụ emeze gala izuchaza ya na skuul ma ịkpọpụta ya obodo oyibo hmm. ya hapụ gị ọ bụghị ụmụ nwaanyị niile hmm. I know so many people mụnwa di m si obodo di m si Naijiria kpọta m mụ na ya e, bigo here three years plus eji m ụmụ two ụta m nọ nwoke bịa nwe ụlọ ọ dịpe again ochikwe na ụmụ nwoke some of our men amaghịkwa ụtọ ha si triti nwunye ha hmm. onye ahụ enweghị ụra the way isi agwa nwunye gị okwu so many of us nọ ka ụfọdụ ndị mmadụ m mara hie onye ahụ kwuo okwu dị gị na-asị gị e na ị nweghị right na ya akpọtara gị akpọta na nọọ ihe ọbụla ya kwuru ị ga-ekwu ilugo as far as ọbụgodo na gị na onye ahụ bụ ejimet but as far as onye ahụ dị na ya abụgoro ejimet. that your wife nwere respect ga na-enye ya so but some of ụmụ nwoke anyị nwere problem some of ụmụ nwaanyị anyị nwere problem but ndị na-ahapụ di ha bụ ndị alaik ọ dị marriage before ha laik ọ dị man before but na ha just lọ ka ha lọ dis man ka ọ ha obodo oyibo hmm. ọ na dis man enye ha nsogbu na ha na-asị ya nụọ ya nụọ ya nọ n'obodo oyibo ọ bụghị ebe ahụ ka di dị pesin ụlọ o nwere ike di man azụcha ya na skuul hapụ ọdị obodo oyibo hapụ ya biko unu na-ekwu okwu ụmụ nwoke ndị ụmụ nwanne anyị biko unu sị na e nwere bad woman not all the ụmụ nwaanyị na-abụghị o nwere ụmụ nwaanyị dị good I know so many people nọ na this Nottingham ụlọ di ha na ndị ibe na-atụ m nwaanyị ebri wie but ha na-ekwukọdata di ha igwe dị di ha mere na di ha na-eje klọb every taim they will cover the husband anaghị anụdụtụ m ha onwe ndị ha na nke ha bigoro 20 something years ọ bụghị everybody ọ bụrụ na ọ na-eme na US means ọ bụghị ofu onye eme ya maọbụ two people mee ya isi na na ọya mbe enyemaka ote nwunye go obodo oyibo and oh, brodo Okwuluora iwe na iwe abịa na nke dis language a na-ekwu na anyị bụ ndị igbo anyị ka eme mistake eme na ụmụ anyị anaghị asụ igbo i know five people na this nottingham lụrụ ndị ọcha ụmụ ha na-asụ igbo hmm. but anyị nwa bụ ndị igbo ọba bụ igbo ọma bụ igbo english ka anyị na-asụrụ ụmụ anyị family friend m ije bịa english ka ọ na-asụrụ m ya ọ nọgide wonde si nwaanyị ga na-eji na-asụrụ ụmụaka english papa ha bụ onye igbo gụnwa bụ onye igbo ndị imo steeti but ịma asụrụ ụmụaka igbo ọtụ m nọ naghị ekwe ya but ihu ndị ọcha ndị ọcha nụrụ onye igbo ụmụ ya na-asụ igbo o nwere one guy na-eme no Germany ya na nwunye ya na-alata ụlọ every time ha na-alụ ụlọ every time ụmụ ya na-asụ igbo ibu hmm. nkịta ha na-anụ igbo so nke a na-asụ langweji na kọlchọ kọlchọ anyị nwa bụ ndị igbo so eme onwe anyị ihe na-eme anyị some of us anaghị akpọrọ ụmụ anyị ụmụ anyị eto mee ten years fifteen years before ha laa Nigeria but Yoruba na-akpọrọ ụmụ ha almost every two two years or every year anyị nwa bụ ndị igbo need to change our mentality anyị ga-anọgide obu anyị ga-anọgide obodo oyibo ti 10 years ha na dị naijiria nwatakịrị ha ga esi mụta very biko na onye na-ekwu okwu maka ụmụ nke nwere m iwe bụ na ụmụ nwaanyị ụmụ nwaanyị kpọta ha obodo oyibo ọ bụghị na ụmụ nwaanyị niile unu ekwuzi ihe ga na-enweta so many people enwe good wife nwee bad wife enwe good husband nwee bad husband ka gara na marriage nwoke gbuo gị ịgba ọsọ were ndụ gị So many of our women they go na US ma this Western world ha buru ibu. Biko ndị nwoke ndị Igbo ụna condemns na anyị like that. Mommy, anyị ga-etinye okwu ọnụ, don't worry. Don't worry, don't worry. Mommy, thank you. Eh, o bi Nottingham na England ojira jira ikwuru ana na ụmụ nwaanyị mere ife a ọrọshiago ozugbo <laughs> ka o ji kpọọ kọla karịa where do we go to let's go to a lady I want to talk to women good evening hello nwanne m good evening odogwu <laughs> e, enwere iwe na kọlụ dị too much kọlụ dị too much gbachapụ ya ọsọ o nwanne e, e mba adị m egbu pasha adị m egbu pasha <laughs> mba mba mba biko nwanne gbarachapụ ya ọsọ oke itinye ọnụ n'okwu a odogwu Ogodinala Eweliwe Eweli Johnson, thank you very much for opportunity nyere m mm. na nghọta. So Ogodinala anwaghị m ọchụmụ nwere ikwu ihe ihe ndị individual problem. Mm. Ebe nwere onye ọma onye ọjọọ nọdị ya ebe nwere onye ọjọọ onye ọma nọdị ya. Mm. So somebody si <laughs> <laughs> na agbara nwunye na nwunye nwunye gị lari ọ ha na Naijiria ọ Europe Uh-huh. So the issue is that when uh, yeah, when uh, you watch the situation of Nigeria now, situation of situation of Nigeria treaty, mm. onye ọbụla na-achọ ka ya second option, Yes. second alternative ka imagine where yeah. ihe a ọ gaghị aka akọ na ị ga-akpọta nwunye gị ga-akpọta ya nwa anya hụ obodo mmụọ na-enwere ihe na-eme dị ya na-aka aka ọ bụrụ Nigeria now with Afghanistan with Somalia na na-elu kudi Somalia na-enye ụmụ oh, ya second future. sekọmfụ ji onye ọranya ụmụ ya na ọ ga-awe nweta ochie dịrị nwa aja alarie gị na na-aka aka ịga ga-akpọta ụmụ gị ga-akpọta ụmụ gị hapụ ya ibe na emume bụ ịchọgoro ịkpọta nwunye gị kwuo maka ụmụ gị kpọta ya ka a mụọ n'ụmụazị ebe ahụ na. otuchite ute gị ka ị ga-eji ara ya eze nwa enwere ọ ga na-akpọ eze nwa bi na swiz onye Anambra ụmụ ya niile ma nke wuche igbo ha na-asụ igbo ya na-asụ igbo ha ụzọ hmm. onye igbo onye igbo ya Queen Elizabeth ga for me ihe individual problem hmm. so another thing anyị nwere anyị nwere pump na ahụ too much some people ga-asị ana m some family ga ha say, no no no we don't speak igbo here say shut up hmm. you ihe akọrọ akọrọ bish na-promote another people language your own you understand Thank you very much. Thank you very much. Thank you, and sorry for not picking your calls. All this why. Oh, they are easy. They're at over uh, 400 missed calls already. Let's go to Germany. We'll stay in Germany. We'll remain in Germany. We're going to go to Germany and stay there. Our uh, three calls in a row. There are so many missed calls coming from Germany, and Germany is the capital of these problems, marital problems. So we need to listen to them. Call up from Germany. Good evening. odogwu ndị Germany abatago n'ọgbọ ndị ike gaa n'iru nwanne o <laughs> I asịrị dị ọnụ n'okwu ife melu na ụmụ nwoke ahịa ha akpọta ụmụ ya and ofufe um, nchọrọ ime oke mara many of them na-amụ nwa n'obodo oyibo ị na-anụ ife yes yes many of them na-amụ nwa n'obodo oyibo stinginess na-eme ha na ha hapụ ụmụ ha anaba if ife ngwara owo pure agbakọ ego ọ onye mụrụ ụmụ ite ọ gbakọ ego n'ụmụ ya n'abalị ọ mma ọ sị na ọkarịa mma na ojidi ego jee gbara ofu a chefuzie efu shof is children hmm. ọkwa ọda abịakwa n'ife dị na ụmụ nwanyị ebe na aha akpọ ụmụ nwanyị abịa obodo oyibo ọha ụmụ nwanyị niile wụ ndị ala like mụnwa na mụ na ahụ na-ekwu na akpọ m nwunye m from be anyị weta ụmụnna agbabata obodo oyibo ahụ ọkwụghị na-aghọta nwunye m uwe onye Enugu steeti oge m chọrọ ịkpọ ịpụ a na-agwa m ee ọbịa bụ ọwa anya ọ hapụghị ọbịa bụ ọwa anya nsị nne m na nna m ọ ka mma na ọwa anya na-achọrọ nke ọwa anya ndị wara anya ebughị isi ịbụọ e achọrọ nke ọwa anya ma ya mụzuoro m ụmụ nchọrọ ka ọ bụzuo ọkwụghị na-aghọta hmm. so ife melu ndebe anyị ndebe anyị na-atụ egwu unknown ilubo river mana my brother oh, onwe experience ha nwee ka ha ji na-atụ egwu a lot of people enwego bad experience so i think that is why nna ka ngwazi egwu something n'okpuru ọra o nwere ebe o nwere ebe ebe onye ọzọ ya abụ ya pụta ngụnwa baa ya pụta hmm. so ihe eji ifedo na onye ọzọ ịmaghọ shi na onye ahụ niile ịmaghọ etu onye ahụ si aga ịmaghọ kraịm onye ahụ kọmitigo chineke chọrọ iji ọpọchuniti ahụ wee wee wee pọlishie I don't know if you understand. I, I understand. So many things are involved. Like ọdị mmadụ nna ọdị mmadụ nna ịma na ajọ ọgaime anụ ka nwụ ọnwụ ye nnecha agaime anụ ma o jeso wee mu ọ dịghọ possible. Ka ife ị ga-eme gaiman ka ife ị ga-eme ya ka ife ị ga-eme nwunye gị na ome udo mma. Eh? ka efe efi ga-eme ka ị ga-esi takọlị ya ọ bụrụ na ọ naghị bụ gaị kịta ka ifi ga-eme mba eh, nwunye m agha eme nwe ịma na let me tell you something o nwere ofifi ya ee. Eh? Hmm. chi mmadụ na mmadụ na-alụkọ ọ na-agụ na chi gara alụkọ wee isi ya eme ya ada ite nọụ n'ime yo ite nọụ n'ime si mere n'udo golịwa na ya ada nna alịwa na ya ada hmm. omere ọra okpuru ọra iwule gai man o nwere ụdị okwu ihe agwa ya white nwe ụdị okwu ihe agwa maka inwe ebe ị nọ ịma na western world ọzọ ya wugodo na nga okpu ebata obodo oyibo mm. o nwere ife ọya awụ omeetu a inesia ya anyị gwakwa ya okwu asị gai woman sie ya nwaanyị pasakwa maka maka mmemme unu ewerukwa ife ahụ unu ga-eji so okwu mụọ amụ I don't know if you understand. I do, I do. But many of our men many of our men are too there is Hannah do so much control. You know, they, they, they, they are trying to control their woman. I am the man of I am the man of the house, being an Igbo man. Yes, yes. Oh, she a man of the house? Man of the house. Ebe a na-eme ụdị mana a sịrị ịbata be nde isi etu ndị be ndị ahụ si emewole eme. Ishi me mm. man of the house, hapụ ebe anyị, iru mm. ebe anyị mewe man of the house. Yes mana ịbịa n'obodo ọzọ ịmara ka ndị ahụ si eme isi etu ahụ na-eme thank you, very much brother where are you calling from in germany which city are you living in germany brother Ikwese Emmanuel Stuttgart. Stuttgart. Thank you very much. Brother from Stuttgart, thank you very much. Let's remain in Germany. We need to remain in Germany. We'll take another call from Germany and then we'll go over to the India. Caller from Germany, good evening. Hello, are you there? Caller from Germany. Good evening. Okunola, good evening. Wanyoma, ah, good evening. I'm from Germany. Do from Ge- Dusseldorf, Germany. Thank you very much. Go ahead. The topic anyị na-ekwu na gbasara ihe mere ụmụ nwoke ji ahapụ nwunye ha na Naịjirịa. So ịma that na ka m kwusikwuo before that na abịara m Germany ọ my husband kpọfutere m Germany ya ọtara hmm. so oge m rutere here anọ m na Nigeria almost 10 years hmm. yọta but ọ bụghị dat na na ọ lụrụ m hapụ m because ọ chọrọ ịhapụ m because then I was in school hmm. yọtara so after m gụchara school amụọla m ụmụ already so because ọ gwara m elia na ọ chọrọ ka ụmụ ya nọtụ na Nigeria at least go primary school yotara mm. mara ebe ha si pụta so that no go na Germany kwukwu Africa they can be able to defend yes. where they are coming from so I understood him very very well then after m nọchara maga school German school enye anyị niile visa my children even mmụọ ha gaa German embassy enye ha their German passport wow. immediately so how Wallace it is not raised even while I was in Nigeria with my kids. So mm. after 10 years, my daughter was about going to secondary school, my first baby. So I I was there. so when we rutere here maybe abịa hụ a lot of guys although na mgbe m na that even my own brothers or anybody I won't even advise anybody happen in nwunye ya Nigeria hmm. because if I, Namdiri will get another one because it's too tempting. Yes. It's too tempting. Can you feel the tempting? Can you feel the tempting? Call I want your Yeah, women will be kissing. Eh, eh, eh, it doesn't matter as far as I'm comfortable as far as there is money my dear you need your husband hmm. And when we ga na lonely night and when we ga sick you need somebody got akodulu gị nne how are you you will not see hmm. enwere ebe i guy ga-aga even my own experience in Matudestin, some of my friends when it can make party, they won't invite me. Do you know why? Mm. I had the fear and maybe their husbands got you because I'm lonely. Yes. So people are the the the the, the, the side effect of leaving your wife beside people get all sort of things. You understand me? Yes. Even on them, people can say, na digging her progo oh, no, na la with in naming, name I know 100% that my husband does not give to him. I 100 mm. because I call him randomly on a lot lot three times, three good times every year. Mm. Three times. Guinea, every Guinea year. is Then, considerable. Three times every year. So, come here. Maybe chop that now. problem I name with our men with that now, A man on 50 something years later, Nigeria actually a young girl on 20 something, 18, 19. this girl ị na-aga enwela emana si na age is not is nothing but a number all for people who billionaires hmm. ka ị call expect spade a spade ị nwere a young girl then ya hapụ gị o nwere ike o si from a poor family o nweghị that love for you but ọ chọrọ use their poverty alleviation yes. so ya ka m godun down gị kpọpụta iro ịkpọpụta ya rute ihe ya bịa nweta that age difference immediately ka anya ga-emepie ịhụ na ya mgbe ọ na nwunye so advice him na-enye our men that iru ha na of age ga one, please at least no need the 5 years or 10 years tụọ at least ịghọta ihe mine so that gị na-erute the lady agbagotela when a sense of no when a sense of belonging o oh, nwetụla ọ oh, pasitụla some certain life in, in Africa Mm. ị gagalụrụ elu ahụ ka na-achị achị nwa ọma ọsịsọ ndị obere anụnwa na-enwere ife ha ma jeduru ya yes another thing is that na men nọghị ya ha na-enwe inferiority complex 100% na your friend kpọtara nwunye ya abroad ya hapụ ya awụ gị na ngụnwa kpọta nwunye nke gị na ọ ga-ahapụ gị mm. there was a time somebody came to my house and I said, the way you are living with somebody I get believe in on born going to 21 years of marriage, mm. that now the way she's humble. I no, don't praise me. Also praise my husband because mm. my hmm. husband is a man. No matter that now. All trust in himself. When we get that inferiority come because the guy don't know all along why already, but us not I was telling him. ihe na-eme wudi diga bụ ezigbo mmadụ onye ebee ka ọ bụ ka steeti diga si nọ ezigbo nwoke ka ọ uh, we are from uh, Luisu local government. So, Thank you very yeah, much. Yeah. Thank you. So, Marcy, my my friend, said that the worst thing that made this woman leaving this woman with your son in Nigeria because now I'm jury one question say you know Nigeria tomorrow maybe I caught your eh, somebody caught your wife in a hotel with another make us eh, she must but here in Germany you're sleeping with the other women. I told him in his he was just looking at me say yeah That is the problem. i When they don't even care how these women they left in Nigeria, they are how they are feeling. <laughs> enweghị eme anụ hapụrụ nwunye ya na Nigeria na-enweghị enyi nwaanyị hie 100%. It's true. Because ha nwere another person na-ehicha ha ahụ na-eme ha nke but that woman how, how do you really feel about your wife? Some men pụtara sị never over their dead but their wife ha ga-abịa ala bekee for nwunye gị rute ala bekee mee ịchị ọnụ divos awụghị end of the world enwe ihe ndị Igbo na-asị a na-asụ aja ya na-ama ndị ịmara ihe anyị kwesịrị ime as a man do it and leave the rest for God ekwula because of na enyi gị nwoke lụrụ nwaanyị nwunye ya emeghị at least your destiny and his own are what is You're right. Nwanyoma, you thank you very much. Thank you very much. Okay. from DZ of, thank you very much. Very much. One thing I can pick from her assertion is that she married a very good man. Some men are very good. Some men are very tolerating. They are very good. They are kind. They are the definition of the word good. Some men, and I think the Hello. husband fell into that category. Good evening, one. Your man, Becky Sabo. Hello, Kula. Ne, Becky Sabo. Thank you. Dakar, Senegal. Dakar, Senegal. Go ahead. Dakar, Senegal. Go ahead, oh. Because actually, contribute ịkontribute ihe ihe a na ife a our our people na-eme ọ dịrọ mma ọ hmm. dịrọ mma if you marry take your wife along with you ịnọ nwaanyị du ihe echebe na ọdọọkwa n'izi nne wait wait before you continue onwe onye na complain na ịkpọta nwunye gị obodo oyibo ọtọ na ọta anyị ga-akpọ polisi achụpụgo na ọ ife na-atụ ha egwu hmm? ọ bụrụ ha ncha na-eme ụta ọ bụrụ anyị ncha na-eme ụta hmm. ọ bụrụ onye ọbụla na-eme ụta ọ nwere ndị ọ ga-abụ ịkpọta ebe a, ha dị good si na amụcha nwunna afụgo m na eh, anụ lụrụ nwaanyị for over ten years ọ nọ ebe a ọ nabe si kịta ụmụ ya ahụ ọ mụrụ amazi onye ọ bụ nke ka ọ ga-esi abụ mụcha nwa anyị pụta obodo oyibo agaghị ama onye bụ nke ka ọ dị oke na amụcha amụrụ amụrụ ofu nwa bifo pụtawa si na amụbeghị nwa ọzọ at least ọrụ ụlọ kpọtara ya amụtawo ọzọ hmm. nke a ama nlọta ha ama nlọtakwa be ha onye ahụ pụtara until 10 years 11 years merụ na ya ebere unu mere m nwaanyị ebere ah, oh, at times kwa sef at ha nọ ebe a ha nọ ha nakwa ese ndị ezigbo ego anakwa ese ndị ego ọkwa afụfụ ka a na-anọ ebe ata hmm. biko nụ people should allow us unu gbara anyị jebe na ihe dị mma dị anyị mma ihe dị mma ọ dị anyị mma ọ bụrụ sọsọ ụmụ nwoke na-eme enjoyment ọnwụ ike na ọ na Dusseldorf Germany na-akụ hapụ gị na aba ị na-azụgharị okwu na gota na arịarịa aba ọ dịrọ mma ọ dị ma sọpọt ife ọjọọ oke ikwu okwu na asị gị na ọ ya bịa ebe ahụ ị bịa waa anya mm. o nweghị anya onye ahụ na-awa onye ga-awa anya ga-awa anya ịnọkwaba mm. anyị ga-awakwa anya oke kịta na Eman na kịta ọ lụrụ nwaanyị kemgbe sisi ezi ọ gbatabi akpọ ya na fon ọ sị na ọ ga-abata krismas akpọ ya na fon ọ sị na ọ ga-abata krismas nwunye kpọ ya ọ sị na ọ two years coming <laughs> kịta na ọ na-agụ jee lodo ndị ọzọ nke ahụ na ọkwọwago anya nwunye ya alago jee nụọ ọzọ ọwago anya kịta go thank you very much sister from dakar senegal thank you aga mma yobiko mma yobiko biko na she come from dakar senegal ọ si biko unu melufe ebere ọ si unu melufe ebere na akalia a karịa the lelis na onwe ọnọdụ ị ga-anọ ịnide ka di gị bịa jide gị aka metụ gị aka na ọ na-adị tempting anọ nwe some boys nọ n'enugwu ejiri anya afụ nwaanyị di ha n'obodo oyibo ejiri anya afụfa i see a lot of them and let me tell you a short story before we go back to the phone line A brother called me from uh, Germany. I'm not going to mention the city in Germany. Something happened. The family, the parents, a na-etinye pressure on the guy ya nụọ The guy nọ Germany, ọ na-agba mbọ and all that. So mma ya je chọtala ya nwaanyị ọ ga-anụ ọ mara onye dị gị bụ ajọ so na-akpa na Facebook anọta akpa na WhatsApp video so this guy has send gị ego now ka eje meeli ego the lady so ejegoje mee ego ọ sị na o ji 2 million naira mepeelu nwunye ya obere biznes ọ na-eme with 2 million is with the condition of Nigeria 2 million naira business ga-adị no manageable so ọ na-enye nwunye ya salary every month for upkeep and all that and ọ kwado ịbata this Christmas that brother in Germany kwado ịbata na Christmas a ịmago ka ọ bịa fụrụ nwunye ya ka ya na nwunye ya akụkọ anụ dị anyị nwa emegoro ego ya kemgbe so due to condition Europe now most especially Germany is not going to come back and the wife is threatening to leave the marriage this brother from Germany na-ebe akwa nonsi ya nwaanyị na-ama ngwọta gị gị na onye ya emekọbere unu ebibere obere ife ịkọwara ya ọghọtara this brothers ya biko ya nye ya ohere next year ebe febụwarị o march april oge the coast ga-adị clear na germany ka ọ bata this lady si na ọ bụrụ na nwoke a batara this young man na ọ bụrụ na ọ batara this christmas a refund ndị befa na ọ ga-eje n'onye ọzọ na ọma nche i don't know what you think about that our people need to be critical and analytical in decision making especially when it has to do with marriage. A lot of us know how to marriage or oh, due to experience anyway. I've lived with married people. I've lived in, lived in family where there is husband and wife. When the, the pressure, the tension, the fear, the chaos, and all that. Happen that I be asking I bring her the rosy and all that. You know, some of us the emotional, our emotional capacity, the tiny. You know, there is only little that we can contain or do with. Somebody like me. when you talk about marriage fear na egrip grip ma nsikwana mmụta nwaanyị bụ mbata n'abalị n'ọlọkụwọdọ si m useless man m get out m shewa apụọ mụ na-achị ebe m si ifubara ebe nwaanyị lọkụ di ya outside ụmụ ya na-ebe akwa ma ọmụ ya okwu ndị ụfọdụ adị o were azụ aka maa ụmụ ya mapụ onye ọbụla be gị alọkụọ gị it happens I remember a brother called me from Germany and told me, Okulor, I'm finished. am sleeping outside. a woman I married and brought to Germany called police. KFNHS, FS, go with child support. Police kick and walk out of the house. A brother called me in Germany and told me that an Igbo man kpọrọ ụmụ ya na nwunye ya ban underground gbagbuo nwunye ya gbagbuo ụmụ ya gbagbuo onwe due to what the wife did. A caller from USA said it's better you marry a white or Ibo, or an Igbo lady amode o only make if ife a man with ife benefit at least he benefit a passport and other things from her than you spending your hard earned money to bring a lady from the village and she comes to Western World. That's name with Association of Igbo Single Mothers Naduzedov. That's name with Hoffenheim. That's name with Hamburg. Association of Igbo Single Mothers. Ebe adịghị ebe mebi afọ gị ebe a na-eme isi asị gị na ife na-eme ebinye gị uche ije pịaka di gị di gị na-ekwu ipie eke and all that. It's not encouraging, it's very, very bad. We need to change our mentality, the way we see things. It's very, very important that we do that. If you don't do that, it's going to be very, very difficult for all of us. I'm going to Republic of Ireland. From there, I want to go to England. From England, I am going to go to the USA. From USA, we go to China. And China to Cambodia. I do not know why the call is not connecting. Who do we go to? Let's go to Italy and see. Caller from Italy. Good evening. nwanna ama m na ịma ebe esi na-agba daalụ nwanne m thank you very much nwata a again enwe na ịmatala m of my a ga-enwe no shaking brother go oh, ahead actually it's achọrọ m itinye obere ọnụ ịma na ihe gbasara the issue of ịkpọta nwaanyị n'obodo a ọkwanụ individual something o dipendere otu onye ji chọọ because aka niile ara nọ n'otu right o nwere onye nọ ebe a na ya nụbere 3 or 4 or 5 or 6 years but o nwebe opportunity ime something like that The ị gaghị eblem the person What I go? ghọtago obodo oyibo abụghịkwanụ heaven o ebe abụghị heaven You are right. Oh, both nigeria and here all the same the difference with this their economics and their money mm. and the way some work which is ihe no n'obodo africa nọkwa here yes. the issue bụ o dependere onye lụrụ onye lụrụ ghọtago ịlụ ezigbo mmadụ ya nọ no n'ụlọ afụrụ many things dey as long as someone anaghị nwa otu m ihe eji m ụmụ one boy two girls so ihe nweta nwanna ahịa na she be the one to keep it nọrọ hịa ya nọrọ hịa kedu onye ga-elekọta those things anya ị na-ese ndị ụmụnne gị before you know that anytime lọla akọwala gị story ọgụ na mmeri na family so this is individual matter ọ wụrụ maybe some people na-ekwu na ha na nwaanyị ha nụta ya this and that it doesn't onwere ahụ mere o depend otu gị na nwunye gị isi decide ya ka ọ nọ n'ohie ha nụchakwa ha ya alakwa ala ka ihe na-agbara ọsọ fọ so mụ anụghị ya na ana m afụ ha steeti ana m afụ ha mụ na ha na-ekwu ihe ọbụla a na-eme ama ama so nwere n stori mmadụ ga-akọla m sị nwunye m ime nke a na-ege ya ntị ọ mụtala m nwa nwere mm. ife ọzọ na-eme mm. so ebe ọha na ebe ahụ bịa oke mụ a dịkwa na oke ihe so onwe nwanne nwunye gị nọba anyị nwunye gị nọba anyị yes ọ na Imo steeti ọ na Owerri yes actually ebee ka ị nọ n'itili odogwu anụ Milan Milan nwanne dị unu nwaanyị a dute Milan nke nke bịara kwa nwunye gị na Owerri ị na-ekwu ife niile ị na-ekwu listen gere ntị ịma na ihe m ji gị before that everything is na individual hmm. something o depend onye chọrọ ọbụla ị nwere ike inwe chance to do something enwebe m chance to do something but ị gaghị eproduce imego ya own you try to force other people to do it hmm. onye ọbụla nwere plan of everything enwere ike m isi ndị obodo a eight years na I go back final I'm hmm. i decide is pure you understand? You're right. Thank you very much. kola from Milano, Italia. Thank you very much. Thank you. Ya nwa nọ Milan, nwunye ya nọ Owere. Nsi agụ ya duru nwaanyị a dute Milan. Ochie m warning. Ọ ma ma ma ma ekwukwe again. Hello, good evening. Nwaanyị ọma, good evening. Nwaanyị mara mma, ebee ka isi abụọ? Florence from Austria er Austria. Vienna, capital e yeah. of Austria. The er capital here. Go ahead, um, go. Tani Rubayoku. So, I'm, I'm my, I'm my Mifununa. Eh, your, your topic today, Masalo, why um, the men are not going, are uh, keeping their wives in Nigeria. Yes. yes. ee so eh, first of all ịma ma like ibido na ntọala okwu ịma eh, purpose marriage was made bụ man and woman to live together kwịghọta You know, that's number one. So the sikwarana this thing. the sikwarana because you have to place it in your brain that the, why you're getting married is for you to marry your wife. Both of you live together, you know, build together, give birth to children together. Yes. That's the essence of marriage. Mm. So maybe because of circumstances, people who then wait abroad and find it difficult to bring their wives ab- abroad as well. Maybe because of paper. Mm. Yes know, um, so maybe that's the reason why they leave their wives at home. Mm. But one thing I want to add in that aspect, you that you want to marry or you want to have a wife, uh, a woman from Nigeria, why not wait until you get that paper? Yes. Then you will not quietly go home and get married. Mm. And then that will not give you opportunity to bring this your woman also to live with you. Because the essence of marriage, the essence of you know, marrying or you know going into that kind of um, um, uh, um, that is union, for you to live together. Mm. That is number one. Mm. And then another one again, of like some uh, few people know what they were saying that that why they don't want to you know bring their wives abroad because they are afraid maybe they, when they bring their woman, the woman will challenge them yes. or maybe to the extent or maybe calling the police on them, you know, to throw them away from the from the from from their from their home. Yes. But why would even that? Why would even allow that to get to that extent that the woman will call police for you. What is the cost of that? you need end up you guys check in your brain man how yes. to you know how to put yourself together as a man before you go to Nigeria to marry ma that ma ima go the rules of the land ma an issue more other asikwa that na a good thing for a woman to call police in ebe di I don't support that you understand right. but right. in case in case in case of violence in case of domestic violence that might lead to death you understand if as a woman or as a man you have the right to call someone Onubu superior, now the, the country where you are, mm. to come and intervene and help you so that you will not be killed mm. or something will not happen out of anger. Because a lot of things in Yemen abroad, eh, out of anger, can made that thing. Before that, they will hold themselves together to settle the things within themselves. Yes. So lead them to violence. So that is why some of them, they fear to go to thank, Nigeria to Thank you very much. Thank you very much. A very good so, woman from so Vienna, Austria. Thank you very much. Thank you very much. I'm going to have two segments today. I'm going to have two segments. I'm going to come back after one hour or so. There's something I need to take care of, and I'm going to come back. Caller from Republic of Ireland. Good evening. I am Okulora. Uh, Okulora. Good evening, my brother. Eh, topic tọpik gị tata amagbu onwe ya ụmụnne m ee eh, this topic amara m how long ọ ga-eteki mana uh, this topic is all about immigration hmm. ịmana enwere status isi from be anyị pụtaba bịaba obodo Igbo. Hmm. so a lot of us amarọ how long ọ na-eteki a na-enye ha ha the basic orientation about immigration hmm. so o nwere ike ịga Lagos onye ejenti nye gị visa tourist or whatever amaama ụzọ onye ahụ si bịa obodo oyibo ọ bụrụ na tourist ka iji bịa o nwere ka ọ bụrụ enye gị one month in three weeks o nwere ka enye gị three months in one month the ọgwụ ha ene onwego status one problem a na-enwe bụ I'm telling you this thing from immigration standard here in Europe as onye nwe the experience so problem a na-enwe bụ that thing only immigration feel gị from the onset so ọ dị na their own database here ghọta ihe mmiri so a lot of them na-efili na onwere ike eh, duto na ọbụ bụrụ na your age dị low asị gị na age ha dị high ka wee nye ha visa gị hmm. gbagotezi ebe ọbụba problem then if you lụrụ na that your form ahụ ifili dị na system ha ifi lụrụ na inwere family ịghọta the game now this is the, the where the problem starts so anyị ga-need correct from our Nigeria starting from home ihe ifili na your details now na ịgbagotezi especially Germany ịbịazịa akwụkwọ ga-anwụ gị jejerie adụrụ a lot of people eji eji akwụkwọ be anyị eri adụrụ ka m gwaza gị nke bụ eziokwu ịghọtago o nwere ka sị na ha bụ onye Ghana ọ bụ onye Sierra Leone ọ bụ onye Cote so mgbe ndị Germany ga-achọ inyebezi gị akwụkwọ nwere ka ogbugbu oge 3 years 4 years asị gị otezie kpali ndị Cote ahụ isi ọfịago onye be anyị arụ iweta kpali onye kodovu ahụ bikos ihe igwe aha na iwe onye kodovu hmm. so ịma nwetanwuzi akpali kodovu a bikos na mgbe ị na-abịa izizi ọ bụrụ na ị ma nọ naijiria ịka ka gwa ha nọ naijiria mana ọ bụrụ na ịgwa ha nọ naijiria ha ma accept gị so the problem na-ebido from the problem basically bụ imigre onweghị nwoke ga-amara kpọgote nwunye obodo oyibo but na nwaanyị nọ na be anyị amarọ situation ọ ga-asị di gaba n'izizi hmm. ọ ga-adị ọ dịla mma na ọ dịla anyị ncha ide mma but data ihe ahụ itinye na database bụzi problem na-emezi nwunye gị nọ na ụmụ gị affect down home enwere one boy pụta here eh that was two years ago onye ọba mụ na ga na-esu ọ na-complain a long time so ọsọ na ọchọ ibi obodo oyibo nwesi oke ka awu do the paper through company ịma hmm. ah, ntinye ego ọjọọ oh, so ị ga-aga the interview so mana agwa m ọ bụrụ na ị dee na imigo a ga-enye gị visa ọsọ ịgbagote ebe ịma nnukwu nwaanyị yes. ịghọta the mathematics ọ bụrụ na ide na ịdị single visa ga-afịatụ arụ ịgbagote ebe ị ga-anụnwu nwaanyị ma ị nwere ike inweta nwaanyị onye ọcha like gị ma onye ọbụla so the boy del ha from the beginning ihe na-agba gị bụ asa last ịchọ nye gị details ebe I trust you go ahead. ọ gwa ndị ndị immigration there ndị embassy na ọnụgo nwaanyị na fọm ofili na database ha So now, Emmanuel May have five months. I'm telling you, with eh, eh, Agwange, I'm into immigration, okay? So when you want anything problem, immigration, you can call me direct. Haga through you, call me, advice come in, you don't pay yes, me. Yes. So the guy if you reform on the database Haji here, but now the guy in Wolomo has a top. After six months, the guy be here in Obido all after one week, because all Galozo, is a capture, capturing may uh, fingerprint, Obido all bido kwụba tax here because ọ company mere invite here so o wee gwazie not even ọ chọ invite nwunye because na the wife cannot be in Nigeria yes. and the children and yes. he is here and the, ha mezi photocopy the, the, the card enyezele the new card enyele with the passport they submitizie ya to that same embassy After six months, he paid for the flight. The wife and children are here. Omebe, Omebe two years now, wow. not here. Wow. So all the, the, the problem of the, the form he feeling from the, the first stage the ga effect affect na the final brother ị na-anụ nwa baị ka ị na-anụ onye ọcha anyị chee maka eke isi wee mee anyị ka anyị mụtakwa ife okay okay ka m gwa gị now let me give you a little bit introduction about myself agụ m about uh, eh, 17 years ago okay mm. so as a professional course ka m So, man, I remember. Uh, a eh, Chineke mee I told you the last time after one year ka m nwetara akwụkwọ so but the issue there I worked with uh, I worked not presently as a delegate on eh, onwe ihe ndị Europe guy. ekpo ndị Germany ha ga IOM International Organization for Migrants okay How are they in charge of migrants anywhere in the world Europe chapter so overall, a small office so mm. I'm hmm. telling you something from uh, understanding and secondly onye na anụ bụ onye ọcha a girl dị 27 years old so I'm trying I'm trying to tell you ọ bụrụ uh, agadi nwanyị ana ama n'ụlọ every six months with nwa m nwoke na-aza afọ Igbo afọ bụ Chimamanda so nwunye m na-aza afa m so a lot of ndị be anyị nụkwalụ ndị ọcha nwunye ha da-aza afa ha nwunye m na-aza afa mụnwa afọ my family name ka ọ na-aza so ọ na-anya nwa na-achị na anaba anyị every every six months because ọ ha home ọ ihe m mere so One about the basics, the status e.g., here. So anything immigration problem in the mind, and when Europe. Yes. Okay. Yes. So oh, only man when anything immigration problem. Like example, only in a book when in Indonesia. Hmm. The money the money never higher there, the wrong. You are not supposed to pay that nine hundred or something thousand or to mm. go hmm. wrong. So it, it, has been paid, it has been paid. So I can't come into it. I, I can make a telephone call there. I am I, I am Motago now. I am Motago now. Uh, International Organization for Migrants in Jakarta, Indonesia. If you call them, you tell them what to do. Uh, eh, Aboromo was at the office. So Thank you very the much. Issue there uh, all migration problem can they buy in there and the status he feeling a form from the beginning a mega effect to the last stage. So you can bring your wife and family. Thank you very much, Thank my good much. brother from Republic. Are you in Cork or Dundalk or are you in uh, Waterford or Dublin? No, I, I, live, I, I, live in Cork. In but Cork. I move around every time. Thank you very much. Thank you very much. Thank you very much. Our brother from Republic of Ireland also have no immigration issue. That person should contact me. I have no issue in anywhere with immigration. Uh, you're going to call me. Let's see how to help you through him, not me. I'm in Enugu. I'm not in Cork. I am not member of any global immigration board or whatsoever. The only thing I can do is to connect you to this brother. I'm ọ bụ na immigration issue. Na ọ sisi nye contact abụrọkwa na aga na-eme ya biz. No. only nwee genuine immigration concern. Onye ọmọ na UK odogwu. Thank you, sir. Okay. uh, just a quick one, uh, but I don't be using some time because this uh, discussion uh, over many branches, you understand? Yes. And uh, I want to make people, uh, you know, ask people to please, not only just their personal uh, success or circumstances, they generalize everything. Mm. Because in every 100%, what we are looking at is at least 75% or 80 because uh, ikú wa o ọ̀dọ́dẹ́bẹ̀sì náà ọdịnihu n'obo mma ọlabaji because o wee ike ọ bụrụ na few guys who are lucky uh, to marry their women and bring uh, abroad uh, so we are ewetu anya na na ha na-aba na-emekọ ọfụma like husband and wife yes. and as uh, family echere na ndị ọzọ amara ibe ha na-eme because na asụ na onye chebụ alụ krismas ọ sị na ibi yala uziyala abulethwa prospered ide immigration in western world it takes a very long journey ewe ndị na-adịlọ dị within one year two years they will be fine ewe ndị ga-ahụ ete kita fifteen years they are still struggling mm. and uh, in the morning segment team uh, late in the morning there ewe one of our sisters who made a very strong point about whom why uh, it is in charge of uh, our children uru eji ahịa ọma eji ụka ebele uwe ogbenye si na naijiria gbapụ ọzọ ka oje mara na ga adị ya mma sọ ngwa ya ọnụgodo nwaanyị nwụta nwa na obodo oyibo ana witie ya compounded from others na goli ife ajekwuo ndị so ka a na-aba anyị wite ụmụaka ka e na-ebite ite ọfụma ụmụ nwaanyị ndị ọcha otu hmm. uwe ogbenye na-ewere ụlọ ọrụ tago mụọ na nwanne ya were ebe dị mma na-ewere ebe ọ kwajiri ọfụma ịkpọrọ onye ọcha na nwa gị ma ụmụ gị those without preaching, Lord, You Jehovah, they don't have one kind hotel for two weeks and so on and so forth. Uh, only to probably go to village, every now and then. My brother, the next time, even your child and that your wife will not like to go again. Yes, so yes. people spoken to please. they talk, come on over there, Okay. At the end of the day, oh, we go, go now, where are the Sabaroma myself? Where are the citizenship? President Committee is one thing, do the citizenship. PDP another. And let me say, ụlọ onye ọ bụla m believe bụ na isi dị mma ya bụ ọnụ ọwa anyị ọmara ụmara bịara na Nigeria. Hmm. But when 75% or 80% of our women are at our western world, ị na-ekwu maka Germany, go to the USA or United Kingdom or other countries in Europe. The problem is our women they come to western world, they focus only to women just like you as a man. Mm. And they pay more attention to their family because anaghị enwe neighborhood ebe etu esi wee naba anyị ụmụnna na ụmụnne ndị agbata obi manya abụ at least ma ọ nwoke mebere ọba agwa dị ahịa ma ọ nwaanyị ndị ọzọ a na-apụ ya at least ibela adị ya jọdụ n'agbụghị ya and even to tell you that our women are not you know most many of them are intentionally calling police for our boy that person is not saying the truth i am sorry but i hear our women all of them are just uh, trying to paint and uh, you know could sugarcoat the whole thing. It is not true. So abụrụ na na our women na aghọta abụrụ na ewoke Indian wife. Yes, ama m na with some bad guys. But the whole of nwoke ga-eji obi ya deta nwatakịrị nụta ka ọ dị ya na ya mma. Ọ pụta ọ gapịda ha aka n'isi. Our women na-abịa fọkọs ọnụ ego dọbarit mebe omume ọ ga mee ndị ọcha ibite even white women don't do like that. You know, I'm going to give you a You understand? So this is what I want to say. Thank you very much. Ikengawawa, thank you very much. Thank you for balancing the whole thing. Thank you very much. I'm going to go and come back later. My my health tonight is very bad. It's very bad. It's difficult for me to stay one hour thirty minutes and not ease myself. My sugar is too much. I'm very sick. So I have to take time off and come back. You, you watch at these days. My video ah, that is long. Oh, short, short, short uh, I have to I have to go. I'm going to take one or two calls and then I'll go. I have to ease myself, take insulin and then come back after 30 minutes. Can relax here. And the only way not to pee too much is to avoid drinking water. But if I don't drink water, my mouth will be dry. I'll be dehydrated. That is why don't marry too much, you know. You take the water, it goes down immediately instead of staying in your body. You know, dry. So all the very difficult, but we are not going to run away. We are not going to deny ourselves the things we should be doing because things are not right health wise. We are going to continue. Ifebu uche chukwume anyị ayagoni mara tuo ya afa kpọọ ya si akane aka na-ebu aha chi na-agwọ ọya onye na-azọ mmadụ ndụ onye ike niile ya bịa ya gbata bịa nyere anyị aka so at this point I don't know much more to do than to continue to do the little that I can. There is a call from Netherlands. No, let's go to UK. Let's go to the UK. Let's go to the UK. Caller from UK. Good evening. Good evening. Are you there? Caller from UK. You are listening to the program. You're not paying attention. It's not paying attention. It's listening to the program. Let's go to India and see. Hello, good evening. One name, good evening, are you there? No, uh, uh, if you call me, don't don't watch the program. The voice call is faster than the program. If you are looking at the video, you want to hear yourself talk to me. No, it's seconds faster. So we need to understand that. Hello, good evening. Ah, okay. One name, good evening. Odemma. ekelekwa masị m ka ntinye okwu ọrụ tinye ọnụ nwanne um, onye ọbụla nwere their own opinion yes. nke mụ bụkwanụ na ajọ nwaanyị bụ ajọ nwaanyị gwara hmm. m esi be kpọgote ya ma esi n'obodo a wee nụta hmm. ewego nke a nụtachalụ gbagote n'obodo a nwa aghọla ọzọ ana m hmm. ekwe out of experience family members nwa ga na-asị gị ha ịgbafa nwaanyị a na-agba akwa ada agba akwụkwọ onye ọbụla tọnụzi against you ego a wee si ego ejiri wee sị a wee weta ego ejiri weta ego a na-akwụ ụgwọ ada akwụrụ ụgwọ ịfụdat na sometimes ife ndị uh, a na-abụkwa ebe onye anwa si wee bịa ife ga na-echeki bụ kedu ugwuru o ya wee pụta ịghọta ọgụgụ ndị ụlọ ndị ọcha ọwụwa nwee ndị ndị be anyị sọkwanụ nwoke onwe ya nọmba wan nwaanyị onwe nọmba wan mana ife na-eme bụ na ndị mmadụ adịghị ekwu eziokwu marriage onye ọ na-eche kedu ife ọ ga-agbata ife ọ na-aba n'ime and if my man agba short term onwere na-agba long term game anymore these days right onye nọ ife ọ na-achịghọtanụ na mmadụ na-achịghọtanụ oche ruru ebe ọzọ and efekwa na ezinụlọ ndị nne na nna adịghị agwa nwa mkpụrụ adịghị eziokwu as long as na na-eweta ego ọgwụcha ife ha chọrọ ịnụ nwaanyị kwuzie nwoke kwuzie pim nwaanyị asa anya ọ bụkwa na nwoke na-achị kọntrolu mana ọ nwere sometimes ga na-atrai ka ịgwa mmadụ ka ọchị na-emere mistake ya kost ya mana sometimes some of ụmụ nwaanyị na-esi na n'ebe anyị abịa adịghị ntị ọ na-abụ fabio bụrụ igbo dịka faharachi ịkọnvat ife na tv mana the real life in britain nwa onye na-amara life n'obodo oyibo life n'obodo oyibo afọ a na-ata n'obodo oyibo eziokwu ụfọdụ gaa be anyị nọ naijiria a na-aga nụta nwaanyị bili bank loan ebe a jee naijiria na-eme big boy nwaanyị bịazi obodo oyibo ọ na ife ọzọ ka ọ na-anaeze so eferekwana ihe a bụ na ịkpọta nwaanyị from be anyị oke ịkpọta akpọta tọgbọda na be anyị ha ncha as long as ndị dị involved na that marriage ebe ọ sọkwa gị si kpọta ya as long as they are transparent committed to ife a na-achọ imenụ eh? hmm. ebe onye a si wee bịa abroad the problem You're right. tribe o si nye wepụta abroad the problem all the individuals dị involved for the problem yes ụfọdụ adịghị ekwu eziokwu otukpụla ụfọdụ adịghị ekwu eziokwu ịtọgbogodo nwaanyị nagbogo ndị atọgbọ na naijiria a na mgba na my friend tọgbọ na naijiria na nwaanyị na na-agbachawo <laughs> nwoke nọkwa ebe a ngwa n'efu nnọkwa nọkwa ebe a na-agbakwa na-achụkwa nwaanyị n'obodo oyibo nwaanyị nọ na banyị na-asị ha ndị n'obodo ebo dị n'obodo obodo n'obodo oyibo tenye eze aka afrịka mana ọ na-ebu nwa de na-ebugharị nwa so na nke mbụ na nke mbụ dat na onye chi kpọkọta from be anyị o nwere ife dị wrong with it mana before ị na-akpọkọta jee nyochacha very very well dịkwa sure nyoo jụọ ase ọ bụrụ na nwaanyị malụ na ọ dọrọ ya mma ya jiri nwaanyị mee gịnị jebele onwe ya ụda akwa ese nwoke malụkwa m dat dọrọkwa ndụ gị mma ije jebele onwe gị Thank you very much. na everything gburugburu awụ nara na Britain ozugbo ozugbo brother thank you very much thank you very much thank you thank you very much thank you I'm going to take one call and then I'm going to go and come back later. Let's go to China. It's very late in China, so let's honor the caller from China. Caller from China, if you're there, good evening. Hello? Caller from China, good evening. Please move away from your listening device. Okenna Odogwu ọ dị mma nwanne ya esi nke a na-akpọ gị go ahead Ọ bụ na-ekwu yes yes I can hear you ya ya my brother ife mmenụ bụ na ndị be anyị ka ka osisi onye anana, ịghọta hmm. anyị nwere nwa anyị bi China ịghọta ị hmm. na-anya kịta ndị bi Europe ife nwere izi inweta akwụkwọ yọta abịta anyị nwere nwaanyị nọ China anyị enweghị izi inweta akwụkwọ and ị bịa na terms of business a na-eme eme ị bịa na terms of business a na-eme eme bụ na anyị nwa nọ China bụ ndị na-eme business Nigeria yọta And don't many people not not in China about where and when to find them a business. You go? Yes. Uh-huh. So like more when when I'm in a business, na buy. When I'm in a every blessed day in a Friday eight times in a day. Mm. You go? Yes. Uh-huh. So ọbụghị onye ọbụla pụta ọsị gbagota nwunye gị gbagota nwunye gị onwe bụ onye si na be anyị were 10,000 dollars dobe obodo oyibo ka o jee gbaa mbọ onye ọbụla si be anyị gbara aka dobe gbara aka you're right ghọtago ka o jee gbaa mbọ so ọ bụ ozi chineke ka ozizie gị inwe ọpọchiti inweta akwụkwọ okpọgote nwunye gị ebe ihe na alụ ọrụ so ịkpọgote nwunye gị ebe unu na alụ ọrụ unu tatụrụ ịnọdụ di a onye ọbụla na-arụ ọrụ n'obodo oyibo mana onweghị ego na-eweta naijiria ghọtago yes so then ịtakịta nọkịta naa mụ na nwunye na-eme biznes na china ebe anụ every besi ede anyị na-azụ ya na-ese ndị anyị na-ekwu 24 hours ọ bụghị nwanne m ga-emere m ọ nwunye m a ga-emere m ọ bụghị onye ezi ga-emere m ọ nwanne m ọ nwunye m ga-emere m ihe ịghọta hmm. so e mmadụ isi na ya kpọkọta nwunye n'obodo oyibo bụrụ onye ha na-alụ ọrụ kpọkọta nwunye ya o dipendụ ebe onye ahụ nọ you are right so china anyị nọ ọ bụrụ na china na-enye akwụkwọ china the best place best place di na nwunye bụ foreigner ga-ebinwu hapụ europe jọta na china dịka be anyị mana rute anyị nwe ọpọchịchị nweta nwa akwụkwọ ọ dịzie ka ọ sị na onye ahụ achọghị ịkpọta nwunye ya china the best ife ndị be anyị n'obodo anụnwa nwaanyị ndị be anyị enwebeghị onye kpọrọ ya na nwunye e divọs <laughs> onwebeghị onye be anyị ya nwunye bi obodo anụnwa divọsi ọsọ ndị be anyị onye obodo ka a na-enwe divọsi mm. na-agwa gị the truth I've been, to, I, I've, been to China, it's true, you are right. Arọngwa nso, onwebeghị onye be anyị bi obodo a ya na nwunye bụ onye be anyị bi obodo a sị na ha divọsụrụ onwebeghị your time. You're right. Thank you eh, so very much. Thank you very very much. Caller from Guangzhou, Guangdong province in China, east of Asia, the continent of Asia. Thank you very much. I'm going to come back. I need to take some time off and look after myself. I'm not I'm not in very bad shape. So I'm going to see you soon. Anybody who wants to support us, you can. It's, it's important. These things are very expensive to do. They are costly, they require a lot of sacrifice. So if you want to support, you can do that. People who are calling will have to wait. I'm going to be back in 30 minutes or one hour. Also, we can continue until 11 p.m. today or even 12 midnight. I don't mind because those in North and South of America, those in South of America, Brazil, Argentina, Ecuador, Paraguay, Bolivia, Uruguay, uh, Colombia, and of course Ecuador are still waking up. Those in North America, Mexico, Panama, and of course, those in USA, those in Nicaragua, those in Cuba, Suriname, and all that. Uh, Haiti, they are still waking up. So I'm going to be here until 11 p.m. and possibly 12 a.m. West African time. So I'm going to see you soon. I'm going to see you.